Mark isi nke iri na anọ ma ememe ngabiga na achịcha ekoghị eko ga-adị mgbe ụbọchị abụọ gasịrị ndị isi nchụaja na ndị ode akwụkwọ wee na-achọ ụzọ ha ga-esi jide ya n'aghụghọ gbuo ya n'ihi na ha na-asị ọ bụghị n'ememe a ka ụzụ ndị Juu wee ghara ịdị ma eleghị anya mgbe ọ nọ na Betani n'ụlọ Simon onye ekpenta mgbe ọ na-anọdụ na nri otu nwanyị wee bịa nke na-eji ite alabasta nke mmanụ otite ezinad dị oke ọnụ ahịa nke ukwuu dị ya ọ kụwara ite ahụ wee wụsa mmanụ otite ahụ n'isi ya ma ụfọdụ ụdị ndị iwe na-ewe nke ukwuu n'etiti ha ha sị alawo mmanụ otite a n'ihi otu a iji mee gịnị n'ihi na a pụrụ ire mmanụ otite a karịa ọgụ shilling iri na ise wee nye ndị ogbenye ha wee tamu ntamu megide nwaanyị ahụ ma Jisọs sịrị rapụnụ ya gịnị mere unu na-esogbu ya ọ lụrụ ọlụ ọma na arụ m n'ihi na unu nwere ndị ogbenye n'etiti unu mgbe niile mgbe ọbụla unu chọrọ unu pụrụ imekwa ha ihe ọma ma unu enweghị mụ onwe m mgbe niile o mere ihe o nwere ike ime o buru ụzọ tee arụ m mmanụ otite ka e wee dozie m n'olili ma n'ezie asị m unu ebe ọbụla a ga-ekwusa ozi ọma nke a n'ụwa dum a ga-ekwutakwa ihe nke nwaanyị a mere ka ọ bụrụ ihe ncheta ya Judas Iskariot onye nke bụ otu n'ime ndị ozi iri na abụọ ahụ wee jekuru ndị isi nchụaja ka o wee rara ya nye n'aka ha ma mgbe ha nụrụ ya ha ṅụrie ọṅụ wee kwee nkwa inye ya ego o wee na-achọ oghere ọ ga-esirarị ya nye n'ụbọchị mbụ nke achịcha ekoghi eko mgbe ha na-achụ àjà ngabiga ndị na-eso ụzọ ya wee sị ya olee ebe ị na-achọ ka anyị jee dozie ka ị wee rie oriri ngabiga o wee zipụ mmadụ abụọ n'etiti ndị na-eso ụzọ ya sị ha jeenụ n'obodo a otu nwoke nke bụ ite mmiri ga-ezutekwa unu sonu ya ebe ọbụla ọ ga-abakwa si nna nwe ụlọ onye ozizi si olee ebe ụlọ ọbịa edebere m dị ebe mụ na ndị na-eso ụzọ m ga-eri oriri ngabiga ya onwe ya ga-egosikwa unu ime ụlọ ukwu dị n'elu ụlọ akwadebeworo dozikwa n'ebe ahụ dozienụ ihe nye anyị ndị ahụ na-eso ụzọ ya wee pụọ baa n'obodo hụ dịka ọ gwara ha rịị ha wee dozie ememe ngabiga mgbe ọ ruru anyasị ya na ndị ozi iri na abụọ ahụ wee bịa mgbe ha na-anọdụ na nri na-erikwa ihe Jisọs wee sị n'ezie sị m ụnụ otu onye si n'etiti unu pụta ga-arara m nye bụ onye mụ na ya na-eri ihe ọ malitere iwute ha ha malitekwara ịsị ya n'otu ọ bụ mụ ma ọ sịrị ha ọ bụ otu onye n'ime unu iri na abụọ onye nke mụ na ya na-esukọ nri n'afere n'ihi na nwa nke mmadụ na-ala dịka edeworo ya n'akwụkwọ nsọ banyere ya ma ahụhụ ga-adịrị nwoke ahụ onye a na-esite n'aka ya rara nwa nke mmadụ nye ọ bụrụ na amụghị nwoke ahụ ọ ga-adị ya mma mgbe ha na-eri ihe o wee nara ogbe achịcha gọzie ya nyawa ya nye ha sị naranụ nke a bụ arụ m o wee nara iko kelekwa wee nye ha ha niile wee ṅụọ n'ime ya o wee sị ha nke a bụ ọbara m nke ọgbụgba ndụ nke a na-awụsi n'ihi ọtụtụ mmadụ n'ezie asị m unu nga ya aṅụkwa ma ọlị n'ihe si n'osisi vaịn pụta ruo ụbọchị ahụ mgbe m ga-aṅụ ya ọhụụ n'ala eze Chineke mgbe ha bụsịrị abụ ha pụọ jee ugwu oliv Jizọs wee sị ha a ga-eme ka unu niile maa n'ọnya n'ihi na e deworo ya n'akwụkwọ nsọ si m ga-etigbu onye ọzụzụ atụrụ a ga-agbasakwa atụrụ ya ma mgbe e mere ka m si n'ọnwụ bilie m ga-eburu unu ụzọ gaa Galili ma Pita sịrị ya ọ bụrụ na a ga-eme ọbụna mmadụ niile ka ha maa n'ọnya ma agaghị eme mụ onwe m Jisọs wee sị ya n'ezie asị m na taa bụ n'abalị a mgbe oke ọkụkụ aka akwaghị akwa ugbo abụọ ị ga-agọnarị m ugbo atọ ma ọ na-ekwusi ike nke ukwuu sị ọ bụrụ na ọ dị mkpa ka m soo gị nwa m gaghị agọnarị gị ma ọ ọ bụkwa otu a ka ha niile kwuru ha wee bịaruo ogige nke aha ya bụ Getsemani o wee sị ndị na-eso ụzọ ya nọdụnụ n'ebe a ruo mgbe m na-ekpe ekpere o wee kuru Pita na James na Jọn tinyere onwe ya ibobo wee malite ịnwụ ya n'arụ nke ukwuu obi malitekwara ịlọ ya mmiri o wee sị ha ọ na-ewute mkpụrụ obi m nke ukwuu ruo ọnwụ nọgidenụ n'ebe a na-echekwanụ nche o wee gaa n'iru nke nta daa n'ala wee kpee ekpere ka oge awa ahụ wee gabiga ya ma ọ bụrụ na ọ ga-ekweme o wee sị aba nna ị pụrụ ime ihe niile nara m iko a ma ọ bụghị ihe mụ onwe m na-achọ kama ihe gị onwe gị na-achọ o wee bịa hụ ha ka ha na-arara ụra o wee sị Pita Simon ị na-arara ụra ị ike iche nche otu oge a na-echenụ nche na-ekpekwanụ ekpere ka unu wee ghara ịba n'ọnwụnwa mmụọ nke mmadụ dị ọkụ n'ezie ma anụ arụ adịghị ike o wee rapụ ha chekwa ọzọ kpee ekpere na-ekwu otu okwu ahụ o wee bịakwa ọzọ hụ ha ka ha na-arara ụra n'ihi na anya ha dị oke arọ ha amataghịkwa ihe ha ga-aza ya o wee bịa ọbịbịa nke atọ sị ha na-ararụ n'ụra si n'ugbu a na-ezukwanụ ike osuwo oge awa nke m eruwo lee a na nwa nke mmadụ nye n'aka ndị mmehie bilienụ ka anyị jee lee onye na-arara m nye nọ nso ngwa ngwa mgbe ọ bụ okwu n'ọnụ Judas otu onye n'etiti ndị ozi iri na abụọ ahụ bịara ya na igwe mmadụ ndị chịrị mma agha na osisi site n'ebe ndị isi nchụaja na ndị ode akwụkwọ na ndị okenye nọ ma onye na-arara ya nye nyere ha rịị ihe ịrịba ama sị onye bụla m ga esutu ọnụ onye ahụ bụ ya jidenụ ya na anya duru ya jee mgbe ọ bịara ngwa ngwa ọ bịakutere ya sị raba o wee sutu ya ọnụ nke ukwuu ha wee tụkwasị ya aka jide ya ma otu onye n'etiti ndị guzoro nso mepụtara mma agha gbuo oru onye isi nchụaja mma bipụ ntị ya jisọs wee zasị ha unu pụtara chiri mma agha na osisi ijide m dịka imegide onye na-apụnara mmadụ ihe kwa ụbọchị mụ na unu nọ n'ụlọ Chineke ebe m na-ezi ihe ma unu ejideghị m ma e mere nke a ka ihe niile deworo n'akwụkwọ nsọ wee mezu ha niile wee rapụ ya gbalaga ma otu okorobịa sonyere ya onye gbokwasararị ezi akwa ọcha na arụ atọ ya ha wee jide ya ma ọ rapụrụ ezi akwa ọcha ahụ gbara ọtọ gbalaga ha wee si n'ebe ahụ duru Jisọs jekuru onye isi nchụaja ha niile bụ ndị isi nchụaja na ndị okenye na ndị ode akwụkwọ wee gbakọọ n'ebe ọ nọ Pita sorokwa ya rịị n'ebe dị anya ruo n'ime ụlọ n'ime obi onye isi nchụaja ọ na-anọdụkwa n'etiti ndị na-eje ozi ọ na-anya ọkụ n'ihi ọkụ ma ndị isi nchụàja na ndị nnọkọ ikpe dum na-achọ ama imegide Jisọs ime ka ọ nwụọ ma ha achọtaghị n'ihi na ọtụtụ mmadụ na-agba ama ụgha megide ya ama ha abụghịkwa otu ụfọdụ wee bilie gbaa ama ụgha megide ya sị anyị onwe anyị nụrụ ka ọ na-asị mụ onwe m ga-akwatu ụlọ nsọ a nke ejiri aka mee n'ụbọchị atọ m ga-ewukwa ụlọ ọzọ nke a na-ejighị aka mee ọbụna otu a ama ha abụghịkwa otu onye isi nchụaja wee bilie n'etiti jụọ Jisọs sị gị ihe ọbụla gịnị bụ ama mmadụ ndị a na-agbagide gị ma o kpuchiri ọnụ ọ dịghịkwa ihe ọbụla ọ zara onye isi aja jụbakwara ya ọzọ sị ya gị onwe gị bụ Kraịst ahụ ọkpara nke onye ahụ a agọzi jizọs wee sị mụ onwe m bụ ya unu ga-ahụkwa nwa nke mmadụ ka ọ na-anọdụ n'aka nri nke ike na-abịakwa ya na igwe ojii niile nke eluigwe onye isi nchụaja wee dọwaa uwe ya niile sị ọ bụ mkpa ndị ama gịnị na-akpa ya ọzọ unu nụrụ nkwulu ahụ gịnị bụ uche unu ha niile wee maa ya ikpe si na o kwesịrị ịnwụ ọnwụ ụfọdụ wee malite ịbụsa ya ọnụ mmiri na ikechi iru ya na iti ya aka na ịsị ya buo amụma ndị na-eje ozi wee nara ya na-epịa ya ike mgbe Pita nọ n'okpuru na obi. otu n'ime ụmụ agbọghọ ndị na-echere onye isi nchụàjà ozi wee bịa mgbe ọ hụrụ Pita ka ọ na-anya ọkụ o wee lee ya anya sị gị onwe gị na onye nazaret ahụ bụ jizọs nọkwara ma ọ gọrọ sị amataghị m aghọtaghị m kwa ihe gị onwe gị na-ekwu o wee pụọ jee n'ụzọ mbata nwa agbọghọ ahụ wee hụ ya malitekwa ọzọ isi ndị guzoro nso nwoke a bụ otu onye n'ime ha ma ọ gọkwara ọzọ mgbe nwa oge gasịrị ndị guzoro nso wee sịkwa Pita ọzọ n'ezie ịbụ otu onye n'ime ha n'ihi na ị bụkwa onye Galili ma ọ malitere ịdụ ikwu na ịṅụ iyi sị amataghị m nwoke a onye unu na-ekwu ngwa ngwa oke ọkụkọ wee kwaa akwa nke ugbo abụọ Pita wee cheta okwu ahụ otu Jisọs sịrị ya mgbe oke ọkụkụ aka akwaghị ugbo abụọ ị ga-agọnarị m ugbo atọ mgbe ọ tụlere okwu a n'obi o wee kwaa akwa